Annonceurs, chefs d'entreprise et autres. Bref, population d'ici et d'ailleurs, cet espace vous est réservé pour la promotion de vos produits et activités. Non seulement en français, mais aussi en fond, Dikamari, Fulfulde, Batoum, Dendi. À vous le choix. Pour en savoir plus, veuillez nous contacter au, numéro suivant 97 64 79 91 ou 97 17 51 35. Olivier Boko na swara womeki zabi hano nti nye Yofupem kpem bene gana beri mistrete kasi mana girisi nka nguje magana kwa de gibiri banawo ni seni hunan nti bofonka bin na hanga dan se citi buku beri kutunun kuna ntor na de hu kuna sarka buku ngoro misirete nte be ya ntonna ni do goro nyango ko cibase ne bene ganna ze fombe zanna homeki na olivier boko nti bofonka nke yidombe magana kwa girisi kakwe tere kwa akamme patrice atana jum bene bine akwe ba awo nungu diam ne kwe bagasine agura ase ikpena kamedabaga nnadwara nnatwara hãro munato kama nia torani mba na ferinna hũkũrã yã ka mba ganna kue patrisa atana jom talõ sẽ kẽene mbara sẽ hawasu mbara sẽ ko mbara sẽ dõnte kom mbara sẽ gbeteri mbara sẽ sawe kom ka wakati fo kũrã n hũna me ka kine tutuma hũnan ni ka gbete me fo n ka kaba maa jirisi. ikpebe na nusa bihe nchitinse chitindi banna nchibo fonkan nan jisi bene ganna wen sarka buku beri misrete zanna jiri waran zana ka zanna kan hantun ko naci den mombe guna be ka bori nya homeki abe kpeko barano ganna kwe patri satana jumse zana ko hema ka me na haraka tutuma huna ni, fonun goro abana ka kaki ganna kwe patri satana jumwen kwe pasiko ga kan se ni hunani bene gana kunane aduka ka fattar aduka ka gbe jisi sawe zana alla sabu zana aduka ce ka ka bonga nyanna olivier boko nduka kwe nduka kwe la sabu ko ceji magana kwe girisi ikpe bena kwe ka no sani na kameta kenga here bihe na ngase ni hunkuna nguru misrete oswadu mechi olivier boko gana kwe pati satana jum zanna ka bandi kandi kan nane ka kawai bubut zanan dem kasen ni tutuma hunani nan dem amma wo na yabin be kibo fonka hunkuna naba maten biase ikpe bi ka kwe hunun banna anantonna nunka ngoro labari hantun kon he kan wala fi ka kwe bara olivier boko na swado me ki wen seni ham banna ka godo ka kwe hunun se nye na wo mani ne amatka puko baram abubakar taku nya na wala fi iduka wo mana nyane